ndị filipai isi nke abụọ ya mere ọ bụrụ na nkasi obi ọbụla dị n'ime kraịst ọ bụrụ na ngụgụ obi ọbụla nke ịhụnanya dị ọ bụrụ na nwekọ ọbụla nke mmụọ nsọ dị ọ bụrụ na obi ebere n'ime ebere ọbụla dị meenụ ka ọṅụ m jupụta ka unu wee tụkwasị uche unu n'otu ihe ahụ nwekwa otu ịhụnanya ahụ na-enwekọ otu mkpụrụ obi na-enwe otu uche unu emela ihe ọbụla n'ụzọ ịkpa iche iche ma ọ bụ n'ụzọ ịchọ otuto efu kama n'obi dị umeala na-agụrịtanụ ibe unu na ndị ka unu onwe unu mma unu niile n'otu n'otu elela ihe nke aka unu anya kama unu niile n'otu n'otu lekwa ihe nke mmadụ ibe unu anya wee nu uche a n'ime onwe unu nke dịkwa n'ime kraịst jizọs onye ọ bụ ezie na ọ dịrị n'ụdị nke Chineke na mbụ ma ọ gụghị ya n'ihe ọ ga-ejidesi ike bụ ịra ka Chineke kama o mere onwe ya ihe efu n'ịnara ụdị nke oru e wee mee ya n'oyiyi nke mmadụ ebe a hụrụ ya ka ọ dị ka mmadụ n'oyiyi ya o wedakwara onwe ya wee bụrụ onye na-aṅa ntị ruo ọnwụ bụ ọnwụ nke obe n'ihi nke a Chineke welikwara ya elu nke ukwuu werekwa amara nye ya aha ahụ nke karịrị aha niile ọbụla elu ka ọ ga-abụ n'aha Jizọs ka ikpere niile wee gbue n'ala nke ihe niile dị n'elu igwe na ihe niile dị n'elu ụwa na ihe niile dị n'okpuru ala ka ire niile ọbụla wee kwupụtakwa na Jizọs Kraịst bụ onye nwe anyị ka e wee nye Chineke bụ nna otuto ya mere ndị m hụrụ n'anya dịka unu ṅara ntị mgbe niile ọ bụghị naanị mgbe m nọ n'etiti unu kama ugbu a mgbe m na-anọghị were na-egwu na ịma jijiji lụpụta karịa nzọpụta nke onwe unu nke ukwuu n'ihi na ọ bụ Chineke onye na-alụsi ọlụ ike n'ime unu ịchọ achọ unu na ịlụsi ọlụ ike unu n'ihi na ọ dị ya ezi mba meenụ ihe niile na-ejighị ntamu na ịrụ ụka ọbụla ka unu wee ghọọ ndị na-adịghị ịta ụta ndị na-aghọghịkwa aghụghọ ụmụ chineke ndị a na-apụghị ịta ụta n'etiti ọgbọ gbagọrọ agbagọ nke na-enwekwa anya uhie ndị a na-ahụ unu n'etiti ha dịka ndị na-enye ihe n'ụwa na-eche okwu nke ndụ n'iru mmadụ ka m wee nwee ihe ịnya isi nye n'ụbọchị nke kraịst na-agbaghị m ọsọ n'efu na-adọgbughịkwa m onwe m n'ọrụ n'efu ee ọ bụrụkwa na a na-awụsi m dịka àjà ihe ọṅụṅụ n'elu àjà na ife ofufe nke okwukwe unu ana m aṅụrị ọṅụ sokwa unu niile na-aṅụrị ọṅụ n'otu ụzọ ahụ unu onwe unu anụ ọṅụ sokwa m na-aṅụrị ọṅụ mana emeela anya n'ime onye nwe anyị jizọs na m ga-ezigara unu timoti ọsọ ọsọ ka mụ onwe m wee nwekwa obi ụtọ mgbe m maara ọnọdụ unu n'ihi na enweghị m onye ọbụla nke mkpụrụ obi ya yiri nke ya bụ onye ga-echegbu onwe ya banyere ọnọdụ unu n'ezie n'ihi na ha niile na-achọ ihe nke aka ha ọ bụghị ihe nke Jizọs Kraịst ma ọnụ maara ọwụwa ya na dịka nwa na-eso nna ya otu a ka o soro m bụrụ oru n'ezisa ozi ọma ya mere onye a ka m na-ele anya na m ga-eziga ya n'otu oge ahụ mgbe ọbụla m ga-ahụ otu ọ ga-adịrị m ma ana m atụkwasị obi m n'ime onye nwe anyị na mụ onwe m ga-abịakwa ọsọ ọsọ ma ana m agụ ya ihe dị mkpa izigara unu Epafroditus bụ nwanna m na onye mụ na ya na-alụkọ ọlụ onye mụ na ya na-ebukọkwa agha onye bụrụkwa onye ozi unu na onye na-efe ofufe igbo mkpa m ebe agụụ niile na-agụsi ya ike obi lọkwara ya mmiri n'ihi na unu nụrụ na arụ adịghị ya ike n'ihi na arụ ya adịghị ike n'ezie ọ nọkwa nso ọnwụ ma Chineke mere ya ebere ma ọ bụghị naanị ya onwe ya kama mụ onwe nkwa ka m wee ghara inwe ihe mwụta n'elu ihe mwụta ya mere ọ na-anụkarị m ọkụ n'obi iziga ya ka ọ ga-abụ mgbe unu hụrụ ya ọzọ ka unu wee ṅụrụ ya ọṅụ ka mụ onwe m wee nwekwa ihe nwụta nke dịkarịrị nta ya mere were na ọṅụ niile nara ya nke ọma n'ime onye nwe anyị na-asọpụrụkwanụ ndị dị otu a n'ihi na ọ bụ n'ihi ọlụ kraịst ka ọ bịaruru ọnwụ nso na-ekwere ịtụfu ndụ ya ka ọ wee mezu ihe fọdụrụ unu ime n'ife ofufe unu n'ebe m nọ